ụmụnne m ekene m unu ọ bụrụ na ma nwanne anyị nwoke a n'ebe a o nwebugo mgbe anyị bịa wee gosi ihe onyonyo ụmụ ihe gbasara tek ọ na-alụgasị nna ka ezigbo afa gị biko cheta alfa afa mbụ chisom okechukwu okechukwu mm. unu ma ma ọfụma ezigbo afa mbụ bụ okafọ ifeanyị chukwu ihe anyị na-eme bụ ka anyị gosipụta ihe ụmụnna anyị na-alụgasị ihe eji marụfa abịagokwa m ọzọ o nwere nke ọ lụrụ ọfụ unu na-anya ebe a bịa nso ka ha na-afụ ya ị na-anya ebe a nna kedu ihe bụ ihe anyị lụrụ o ka ọ gụdoro anyị ọfụma ihe nke ihe na-akpọ ya bụ eletrik wiche eletrik ya. ngwa kwurugodo ọtọ ka ndị be anyị fụ ya ọfụma o hmm. na abịa n'ihe anyị lụ kịta ee eh? hmm. ka ọ gụdoro anyị gịnị bụ ife a injin na afụ kịta ihe a bụ injin wiper v-boot mm. mm, ka iji e e wee construct ya ya mm-hmm, bụkwa ihe a ya bụkwa nke ọzọ akwadokwa ebe a na ihe a weti chain bicycle na sprocket ya abọkọbala efe wee tizie mm. taya yes taya nke a bụ taya ọ bụ ụfọdụ na-emechi ya taya vespa mana eji ya mee taya baro eme na ihe a ọgbakọbala ife kedu oge ihe a gburu gị elu like eh, like ihe o take m to like eh, ịma material adịgasịrọ eji mm. emechekwa ya mm. so o take m up to a month and lack of finance kwa okay o gburu gị nnukwute oge wee lụọ nya eh, maka mana ọ bụrụ na enwe ihe dịka ego dị mm. ya ọma take up to like three weeks mana ihe akịta ị ga-alụli onye ọbụla chọọ ka ị lụọ ya ọkwa ya ọbọ ka obele ife ya bụ ife malụ mma nke a bụ gịnị kedu ebe ihe a Okay, ebe ya bụ ebe a brain box ya. Ka ebe a brain box ya. Both my control na battery. Okay, my control ma battery dị ebe a. Ebe a ka ihe niile dị dị ebe a. Achọzi ịchaji ya ebe a. Na plug ah. a. Bịagodo fụlụ ebe esi achaji ya. Unu afụ na na na na nke a nke a gbagote ọfụma ọfụma ka agbagote ọfụma ọfụma mana ụmụnne m ịma na otu anyị bịa ya bụ nwanne anyị nwoke ga-anya ya ka anyị fụkene ka o si akọntrolu ya bụ ife na-abanye kene ka ịnya ife a ka ịfụ ịgwagasị anyị ihe gbasalụ ihe a bụ bọtins akwụ ya kedu ya na-akpọ nke a like all of form of here na here cockpit ke wiki we cockpit ma control ya kpam kpam ngwa gagodo ilu ga azụ gosigodo anyị ka o si alụ ọrụ ka anyị fụ na-eche na-emezi like this ịga elu pegar e, e pega. Hum. tem uma. Ka ọ na-agasị ma ikwu nne m ebe nna gbara ọsọ ụmụnne m na-afụghị ya ihe nwanne anyị nwoke lụlụ o ji aka ya chepụta wee lụọ ka unu mara na enwekwa ndị dị otu a ka nkụ na be anyị mana ịma na anyị ada fa mana nwanne anyị nwoke a esi mụ anambra wee bịa bee enugu steeti ka m bịa see ihe onyonyo ka unu fụ ihe ọ lụpụtalụ bịa nso ka ha fụ ya unu fụ ka o si wee kọntrol ruo ife a ifuka ọmarịcha nwanne ya nwoke lụpụta nnọọ wee lụkwa ihe niile gbasara ya nke a bụ injin ya nezianụ nke na kọntrol the two tires ịfụgị ya nwanne anyị nwoke lụrụ alụlụ nwee sị na nna aprishieti ya wee na-ekene ya rinne na ka o bidoro ife a ọ kwụsịla akwụsị n'agbanyeghị anya na ife e ga eji nya bụ ife na-akụ ya mana nwanne anyị nwoke akwụsịla akwụsị o kwechiri na a ga na-afụ ihe mere ka ọ bụrụ na alụpụtara na enwere ife alụpụtara mgbe ọ kpọrọ m gwa m sị m nna biko na ọ nwekwa na ihe ọfọ ọfụ ọlụlụ nsị a nna na mma abịa kama ya gbuo m oge mana mma abịa lele ka m bịara ebe afọ ife a ana m akwado ya wit 30,000 naira ka m were ya wee kwado ya maka na ya bụ ife adịrọ fechaa ọdụrọfecha nna isi ike oh, isi ike o oh, oh, isi ike na anwa na ofu ife mmadụ ebe bụ na ife a ga nri gị n'iwu ka ọ bụ ịma nri ya na nkịtị ọma mbụ sọsọ na anyị na-abịa abịa ese gị ihe onyonyo na mma na nke a kịta ga-eweje gị ebe ị na atụrụ anya ya maka na ọrụ m bụ iwepụta nwanne m na-emebe ọfụma ndị be anya fụkwazi ya enwe nkwado aga kwado ya akwadozi anya kedu ụgwọ iji mụ biko tụsake n'ihe a negodo ihe ọma nwanne anyị nwoke ruo nke bụ na ọ bụ na nwee tools equipment eji alụ ọ ga-alụlụ karịa ihe dị otu a eh? mgbe na-ekenesi unu ike dịka ụmụnna anyị ndị na-afụgasị ụmụ ife onyonyo a sị gị ọ bụrụ na ị na-enwe ohere dịka na ị nwere ụdị onyinye a ịrụ ụdị ihe dị otu a agbakwana nkịtị a sịkwa na ee eh, gọọmenti ji mee gọọmenti emere ọkụ ịfụ nwanne anyị nwoke ka o si kwechili were aka na-emepụta ịnyaba ife nwesị unu biko nu jisie ike na-eme ya kpọtụrụkwuo ozie m na mma na-egosi gị ka ndị be anyị fụ ụdị aka ọrụ ị ka m si egosi nwanne anyị nwoke a si unu tụsa ozi a n'ụdị ozi ọma dị mma ntụsa tụsa anya ka ndị ọzọ fụkwazịa ya ma sonyekwazịa si ụmụnne m daalụ nụ nwanne m onye ebe ka ị bụ onye eziagụ Enugwu steeti ka ị bụ mm. onye a bụ nna gị ọkụ ya ya nna daalụ o nna daalụ daalụ jisi ike ịfọ na ịmụtala ezigbote nwa efu gị ya na-ekpekwa ekpere n'isi ya ka ịfọ na-eme na-aga na-asụ nnukwute ọfọ n'isi ya maka na ọ gakwa ife ọma meele ya na ọkwa anaghị nwa ka ọ meelu ee ịma na ụfọdụ oge mmadụ nwere ike zụsịa nwa nwa ya ya azụlili ya ahụ ka a na-ekpe ekpeli ya mana nke a nkịta ga-azụ ya karịa ka iche ekpere na-ekpe n'isi unu o si ụmụnne m daalụnụ daalụnụ